ịsụchakwa afọ ọnụ igbo chest paper ka onye igbo ịma na jizọs na asụ igbo na obi bụ onye igbo ọ na-ekogodu m na ndị igbo ọ na-ekogodu m na ndị sụọ igbo chest paper ka onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo obi bụ onye Igbo ọ na-ekogodum na ịbụ ndị Igbo ọ na-ekogodum na ibu ndị Igbo harmonize, harmonize, popularize the business. Nwoke put on na business. I know they play with my business. Money put the f- denominator when they pick up you buy your calculator. Switching German, money man, Asake man, I nwoke put terminator. And when they find full of one man, on God, on God, 50 billion on God, add another 50 on God. Jojo your money for trench coat, Ikweta go na chapo put the top of the goats. Every time a nigga drop, I put up pen and paper when they did to bend the note. Hey boom, the culture now. fearless, heartless. say Omuase go breathless. My competition is faceless. Havana cigar we light up. Woke bigo do na hilltop. Woke put up a down. Kezeki si cheniga wo bumu de Igbo man. but Again, I'm off, we ballin'. Back to back, we all foreign. Back to back, Sierra, back. Billionaire, Mimo, God, dominate, dominate. All we do is often dominate, dominate, dominate. All we do is dominate. Ah. One Igbo, Igbo. sụọ paper ka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo ibe onye Igbo ọ na ekogodo m na ịbụ ndị Igbo ọ na-ekogodu ịbụ ndị Igbo nwanne ibe onye Igbo ibe onye Igbo ịsụchakwa afọ na ịsụọ n'Igbo chest paper ka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo bibo onye igbo ọ na-ekogodu m na ibu ndị igbo ọ na-ekogodu m na ibu ndị igbo gbala klava street boys izuzu ezitelu gị mean boys left and right all boys ịma na menu niile abụrọ g boys igbo drill on the off ill ilichapa enwere ogodu chill gị na onye na-eme ihe record deal old the prize as a off obi agụ manchester Ababa to Colchester Men na-ewegodi iwe Men pasagodo na-achịgodi ike Godfather Chapo Capo di 20 kapi Men adịrọgodi happy Boys anọchigodi top of the league table Go di to the army label N'ụwa ka ego m dịkwa incomplete Maka mụ na gada compete Lewandowski, Mbappe, Benzema Haaland, world class, top 9 Ilozogo the whole Kwechiri maka na mgbe oge lụrụ Chukwu na sign ka Bags, my nigga Chupado Me and my nigga biz in the back on the Prado Ozumba, Ozumba, Ricardo Dominate, dominate All we do is fucking dominate Dominate, dominate All we do is fucking dominate Nwanne Igbo Igbo Igbo Igbo Ịsụchakwa afọ n'ịsụ ọnụ Igbo Chest paper ka Igbo onye Igbo Ịma na Jizọs na-asụ Igbo Igbo n'isi ọnụ Igbo chest paper ka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo ibe onye Igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo skita ma nigga di dead fanwugo anyị gbugo fa final <laughs> chapo oga boss 100 karat correct